James isi nke abụọ ụmụnna m unu enwela okwukwe nke onye nwe anyị Jizọs Kraịst bụ onye nwe ebube n'ile mmadụ anya n'iru n'ihi na a sị na otu nwoke nke yiri mgbaaka ọlaedo na uwe mara mma nke ukwuu bata na nzukọ ụnọ, ma a sị na otu ogbenye nke yiri uwe ruru unyi batakwa ọ bụrụkwa na unu elee onye ahụ nke na-eyi uwe mara mma nke ukwuu anya sị gị onwe gị nọdụ ala n'ebe a nke ọma unu wee sị ogbenye ahụ gị onwe gị guzo n'ebe a ma ọ bụ nọdụ ala n'okpuru ihe mgbakwasị ụkwụ m unu enweghị obi abụọ n'ime onwe unu unu aghọghịkwa ndị ikpe na-eche echiche ọjọọ nụrụnụ ụmụnna m ndị hụrụ n'anya Chineke arọpụtaghị ndị bụ ogbenye n'ihe nke ụwa ka ha bụrụ ndị ọgaranya n'okwukwe bụrụkwa ndị nketa nke alaeze ahụ nke o kwere nkwa inye ndị hụrụ ya n'anya ma unu onwe unu mere ogbenye ahụ ihe ihere ndị ọgaranya adịghị emeso unu dịka ha bụ ndị nwe unu ọ bụghịkwa ha onwe ha na-adọkpụrụ unu gaa ụlọ ikpe ọ bụghị ha onwe ha na-ekwuru aha ọma ahụ nke a gụrụ unu otu ọ dị ọ bụ na unu edebezu iwu nke eze anyị dịka ihe dewere n'akwụkwọ nsọ si kwu hụ onye agbata obi gị n'anya dịka onwe gị unu na-eme nke ọma ma ọ bụrụ na unu ele mmadụ anya n'iru ọ bụ mmehie ka unu na-eme n'ihi na iwu ahụ na-atụ unu mmehie unu n'anya dịka ndị njehie n'ihi na onye ọbụla nke ga-edebe iwu ahụ dum ma ọ sụọ ngọngọ n'otu ihe emewo ya ka ọ bụrụ onye ikpe iwu ahụ niile mara n'ihi na onye ahụ nke sịrị akwala iko ọ sịkwara egbula mmadụ ma ọ bụ na ịkwa iko ma ị na-egbu mmadụ ịghọwo onye njehie iwu na-ekwu n'otu a na-emekwa n'otu a dịka ndị agaji were iwu nke inwe onwe onye kpee unu ikpe n'ihi na ọ bụ ikpe nke ebere na-adịghị ya ka a ga-ekpe onye na-emeghị ebere ebere na-anyara ikpe isi uru gịnị ka ọ bara ụmụnna m ma ọ bụrụ na onye ọbụla sị na o nwere okwukwe ma o ya ọlụ okwukwe ahụ pụrụ ịzọpụta ya ọ bụrụ na nwanna nwoke ma ọ bụ nwanna nwaanyị gba ọtọ na-enweghịkwa ihe oriri ga-ezuru ya kwa ụbọchị ma otu onye n'etiti unu si ha labanụ n'udo na ọkụ rijikwanụ afọ ma unu enyeghị ha ihe na-akpa arụ ha uru gịnị ka ọ baara na otu a okwukwe ma ọ bụrụ na o nweghị ọrụ ọ bụ ihe nwụrụ anwụ n'onwe ya ma otu onye ga-asị gị onwe gị nwere okwukwe mụ onwe m nwekwara ọlụ gosi m okwukwe gị ma ọlụ gị adịghị ya mụ onwe m ga-esitekwa n'ọlụ m gosi gị okwukwe m gị onwe gị kwere na Chineke bụ otu ị na-eme nke ọma ndị m ọjọọ kwekwara wee kụja ma ị na-achọ ka ị mara gị mmadụ efu na okwukwe bụ ihe na-adịghị alụpụta ihe ma ọlụ adịghị ya esite n'ọlụ gụọ Abraham nna anyị n'onye ezi omume mgbe ọ chụrụ Aịsak nwa ya nwoke n'elu ebe ịchụ àjà ịhụwo na okwukwe ya soro ọrụ ya lụkọ ọrụ e sitekwara n'ọrụ ahụ mee ka okwukwe ahụ zuo oke e wee mezu ihe dewo n'akwụkwọ nsọ nke na-asị Abraham wee kwere okwu Chineke e wee gụọ ya nye ya n'ezi omume e wee kpọọ ya enyi nke Chineke Ụnụ ahụwo na a na-esite n'ọrụ gụọ mmadụ n'onye ezi omume na-esitekwa naanị n'okwukwe ma n'ụzọ dị otu a esiteghịkwa n'ọrụ gụọ Rehab bụ nwaanyị na-akwa iko na onye ezi omume mgbe ọ gbabatara ndị ozi ahụ wee zipụ ha n'ụzọ dị iche n'ihi na dịka arụ bụ ihe nwụrụ anwụ ma mmụọ adịghị ya ọ bụ na otu a okwukwe bụ ihe nwụrụ anwụ ma ọrụ adịghị ya